AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ ka amara nke Chineke dịrị gị na ezinụlọ gị anyị abịakwala ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa ka bụkwa ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa gịnị ga-abụ ọnọdụ ndị nrịrịa ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa gịnị ga-abụ ọnọdụ ndị nrịrịa onye mụ na ya na-ezukọ nke a bụ ngalaba ọzọ nke ihe na-eme n'ụbọchị ndị a ji na-eri m echiche gịnị ga-abụ ọnọdụ ndị nrịrịa gịnị ga-abụ ọnọdụ ndị nrịrịa matakwa na ọ dị ndị ahụ na-esighị ike ọ dịkwa ndị na-emeela okenye ike na-adịghị ọ dị ndị na-enweta onwe ha n'ihe mmerụ ahụ dị iche iche ya ka m ji na-ajụ ajụjụ a n'ụbọchị taa sị ọ bụrụ na ọnọdụ a agbanwe ruo ọnwa isii taa kedu ihe ga-abụ ọnọdụ ndị nọ n'ọrịa ọnọdụ ndị nwere mmerụ ahụ ọnọdụ ndị ekwesịrị ilebara anya n'ụzọ nke nlekọta ahụike gịnị ga-abụ ọnọdụ anyị n'ụbọchị gara aga mgbe a gbapere ihe a na-eji enyo onyonyo a chọpụtara na obodo Italy na ụlọ ọgwụ na-ada ada ike agwụwala ọbụna ndị na-elekọta ahụike ụlọ ọgwụ ndị a niile gịnị kpatara ike ji na-agwụ ha eleghị anya ihe eji na-elekọta ndị a a na-abịa dịka o kwesịrị eleghị anya sitere n'ụbọchị ahụ nramahụ a bidoro emechisie ụzọ niile nkụta nke ụwa niile aghọwo ihe dara n'ala ọ dịkwaghị nke nwere isi eleghị anya ịkwụta ndị a ụgwọ ọnwa na-abụ nramahụ ọtụtụ n'ime ndị mmadụ n'ihi ndụ nke ha onwe ha pụrụ ịsị na ha arụkwaghị ọzọ n'ụlọ ọgwụ ka ha chọrọ ihe ọzọ mee ihe ga-enyere ha aka ghara ịdaba na nramahụ nke a na-amaghị otu ọ ga-esi wee rute mmadụ ma ndị dị otu a ebe ọ bụ na agbachisiela ebe niile ọ dị olileanya ime nke ọma dịrị ndị dị otu a ebe a na-emechisi ebe niile gị onye mụ na ya na-atụgharị uche si anyị baa n'ụlọ mgbe ụfọdụ gị ahụ na ọ rara ahụ mmadụ ịnweta ọkada ma ọ bụ ọgba tum tum nke pụrụ iburu ya buruo ebe ahụ ọ na-arụ ọrụ ọ bụrụ onye na-enweghị ike iji ụkwụ ịga ọrụ ọ ga-eme otu ole ọ bụ onye nọrọ n'ụlọ ọ bụrụ na anyị welata ya na mpaghara ụfọdụ nke obodo anyị bụ isi ojii akpọrọ obodo nke na-emepebeghị emepe mkpụrụ mmadụ ole na ole bụ ndị na-arụ n'ụlọ ọgwụ na ndị na-arụ ebe a na-agbasa ozi n'ikuku na ndị na-eche nche asị ka nọrọ n'ọrụ ugbu a ọ bụrụ na ihe agbanweghị i chere na akapụrụ ịkwụ ndị a ụgwọ ọnwa ha ga-esi otu ole na-aga ọrụ a na-elekọta ndị ahụ adịghị ike ọ bụrụ na ntakịrị ego nke dị n'aka ugbu a ewere ya zụgide ọgwụ kwa mgbe a na-apụkwaghị ịzụta ọgwụ olee otu anyị ga-eme ya mgbe mmadụ ga-eba ụra n'abalị otu ihe ma ọ bụ nke ọzọ akpalite n'ahụ ya eburu gbara gawa ụlọ ọgwụ a ga-ebu onye aga ebe ole nramahụ ndị ọzọ ndị pụrụ izute mmadụ n'ụlọ ya ọ bụ na ịhụbeghị onye bara n'ụlọ ebe ọ na-asa ahụ ya daa ebe ahụ a ga-ebu onye dị otu aga ebe ole kedu maka ndị a ndị obi ọjọọ na-aga emerụsị ahụ n'ụlọ ha ebee ka a ga-elebara ha anya ka ha wee bụrụ ndị nwetara ahụike ma ọ bụ ụmụ nwanyị ndị dị ime a na-akwa n'aka ọ bụ ya ka m ji na-ajụ ụdị ajụjụ ndị a ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa gịnị ka nhuku ya ga-abụ nye ndị nrịrịa nye ndị nwetara onwe ha na nramahụ nye ndị dabara na mmerụ ahụ nke a na-aghaghị ịchọ otu a ga-esi mee ka ha bụrụ ndị nwere ahụike kedu maka ndị a na-asị aga na-agba ọgwụ dị otu a site na mgbe dị otu a ruo mgbe dị otu a ka ha wee nwee ike dị ndụ esi otu ole elebara ndị dị otu anya lee anya dịka m na-eme ka anyị mara kama anyị ohere anyị ga-eji mee ihe bara anyị uru na-alarịta ndụ ibe anyị n'iyi na-eme ka ihe siere anyị ike karịa achọrọ m ime ka mata na ọ dịghị onye ọnọdụ a gbara mfe olee ụzọ anyị ga-esi wee na-ahụrịta onwe anyị n'ọnọdụ a dị otu a biko n'akụkụ nke gị n'akụkụ nke m ka anyị chọọ iru Chineke ka anyị si Chineke na anyị emeghewo n'ihi na ọ bụghị nje korona na-egbu anyị ihe na-egbu anyị bụ ọnọdụ nke anyị dowere onwe anyị n'ụwa Chineke kere eke ihe na-egbu anyị bụ oke ihe ọjọọ na obi ọjọọ ihe ndị ahụ anyị na-emesị ọ bụkwanụ ma gịnị eme ọ bụ naanị korona dịka m na-ajụ anyị mgbe niile onye ma ihe nke ga-eme echi biko ka anyị chọọ iru Chineke ụmụnne na ụmụnna m ka anyị chọọ iru Chineke ụmụ nke onye nwe anyị keworo n'oyiyi ya biko ka anyị chọọ iru Chineke onye ọbụla kpọrọ onwe ya nwa Chineke ka anyị chọọ iru Chineke ọ dịghị ụzọ ọzọ anyị ga-esi wee si n'ọnọdụ dị otu a pụọ na-abụghị ịchọ iru Chineke chineke bụ onye ogbugbo nye ihe niile nke na-akpa anyị chineke pụrụ ịnapụ anyị n'ọnọdụ a ma ọ bụrụ na anyị nwee mgbanwe nke mmụọ rịọ ya arịrịọ nwee mgbanwe n'ime anyị si chineke biko gbaghara anyị ya bụrụ ezigbo nchegharị dị n'ime obi anyị na-abụghị egbugbere ọnụ anyị ji na-efe ya ọbụna n'ụlọ ofufe anyị dị iche iche anyị na-aga emezu iwu biko mgbe ị na-eṅomi okwu ndị a ka o metụ gị n'ahụ mata na ọ dịghị ụzọ ọzọ anyị si apụ na nramahụ a na-abụghị naanị ịchọ iru Chineke mgbe ị na-eme nke a ana m arịọ ka onye nwe m zite mmụọ nsọ ya n'ime gị ka o duzie gị ụzọ ka ihe wee dịrị anyị niile na mma anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 63 7224 070 63 7224 na ndụmọdụ nka anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com at gmail ma ọ bụ at yaho dot com awrnigeria at com nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

onye na-anụ ya sikwa bịa ya sikwa bịa ya bịa ya bịa ya bịa ya ya sikwa bịa chọọ ya n'ọra mmiri nke ndụ ahụ na-efu ya n'ọra mmiri nke ndụ ahụ na-efu mmiri nke ndụ ahụ na-efu ya na sikwa bịa onye na-anụ ya ọha sikwa bịa sikwa onye na-anụ ya ọha sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya ọha sikwa bịa bịa onye na-anụ ya bịa bịa onye na-anụ ya ọha sikwa bịa sikwa bịa onye na-anụ ya bịa ọbịa ya onye na ya anụ ya ya ya nsọ na nwanyị ahụ onye na-anụ ya ya sikwa ya ya onye na-anụ ọhụ na bịa onye na ya ọhụ sikwa bịa sikwa bịa onye na ya ọhụ sikwa bịa onye na ya ọhụ sikwa ka udo na amara ngọzi chineke nọnyere unu ndị missionaries of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche enwere m ọṅụ n'ụbọchị taa n'ihi gị ezi enyi m udo dịrị gị ọ na-adị mma mgbe ọbụla mụ na gị na-enwe mkparịta n'ụzọ dị otu a ụbọchị taa bụ ụbọchị ọzọ dị iche okwu na-abịa na ntị gị bụ nke m na-akpọkwasị amara nke na-azọpụta ma ọ bụ amara nke na-ebuli elu amara nke na-azọpụta ma ọ bụ amara nke na-ebuli elu ị ga-ahụta ihe okwu abụọ ndị ya pụtara nke na-azọpụta ma ọ bụ nke ga-ebuli gị elu ị ga-ahụta ya na ndụ gị ị ga-ahụta ya n'ezinụlọ gị n'oge niile anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ titus isi abụọ amụkwu nke iri na otu ruo na nke iri na abụọ akwụkwọ taịtọs isi abụọ malite na amaokwu nke iri na otu ruo na nke iri na abụọ ọ na-asị n'ihi na e gosiri amara nke Chineke na-ewetara mmadụ niile nzọpụta na-adọ anyị aka na ntị ka anyị wee jụ asọpụrụghị Chineke na agụ ihe ọjọọ dị n'ụwa wee dị ndụ uche zuru oke na nke ezi omume na nke ịsọpụrụ Chineke n'oge dị ugbu a Eze enyi m na ihe akwụkwọ nsọ na-ekwu na amara nke na-eweta nzọpụta n'ọpụtawo ụdawo na ntị onye ọbụla Chineke anyị enyewe mmadụ niile n'ezi anyị niile ka anyị gọnarị amaghị Chineke na ihe niile agụụ nke ụwa na-akpata ka anyị nwee ike nwee nchekwube n'okwu ka onye nwe anyị bie ndụ ezi omume bie ndụ dịka nwa chineke n'ụwa nke a jọrọ njọ ọ bụ ihe a chọrọ n'aka anyị nke bụ na amara nke ga-eduru anyị ruo nzọpụta abịawo nye mmadụ dum amara nke ga-ebuli anyị elu adawo n'aka anyị alaluya amen amara nke na-azọpụta ma ọ bụ amara nke na-ebuli elu site n'oge ndị gara aga ọgbọ ndị ha gara aga mmadụ niile ọbụla onye uche ya nọ n'ime ịmata ọnọdụ anyị nọ n'ụwa na anyị adawo n'ụzọ ka ma nweekwa olileanya n'ebe kraịst nọ ga-ama na chineke anyị ka na-achụso ụzọ ọ ga-esi dụ anyị n'ogo ya onwe ya chọrọ ka anyị nọrọ ọ bụghị mmasị chineke ka mmadụ ọbụla o kere eke nọ na nhụju anya ee e, ọ bụ ezie na onye kwere ekwe ga-enwe nhụju anya ma ana m eme ka ị mara ezi enyi m na chineke anyị chọrọ mbuli elu gị ọbụna ugbu a ọbụna n'oge ndị ya ọ ga-emekwana ya n'aha jizọs amen ọ bụ mmasị Jehova dịka gị onwe gị chọrọ ọ mma ọ ga-enye gị ya n'ọgbọ nke a maọbụ n'oge a mmadụ onye dara na mmehie na-agbalị n'ụzọ ọbụla o nwere si ike ime ịhụ na ya ga-abụ ngwa ọrụ n'aka Chineke anyị naanị otu ụzọ nke ga-enyere anyị aka bụ anyị iwepụ echiche anyị na olileanya adịkwaghị ọzọ n'ihi na olileanya ka dị amara ahụ adawo na ntị mmadụ niile n'ụzọ dị otu a ezi enyi m onye iro na-agbasi mgbe ike ịhụ na ya agaghị ekwe ka mmadụ ọbụla chineke kere eke nata amara ka ọ na-enye nke ga-azọpụta ịhụ na mmadụ ọbụla aga anata mbuli elu ka chineke chọrọ inye ma ana m eme ka ị mara ụzọ ihe ha ndị mkpa na ịghaghị ime iji nata mbuli elu a ihe ndị a m na-eleba anya ya bụ nke m enwe na nkega ha dịka ihe dị ụzọ ise achọrọ m ka ị gbasoro m ka m na-aga gịnị bụ amara amara a na-akọwa ya dị ka mmasị nke Jehova nke ọ ga-enye n'ihi mgbapụta amara bụ ihe a na-enye n'erughị eru ọ bụghị ihe na-apụta n'ọlụ kama ọ bụ ihe pụtara na nkwali nke obi ebere Chineke ọ bụ ya bụ ka ọ sị na ọ bịawo nye mmadụ niile olee ụzọ anyị ga-esi nata amara nke ụzọ ihe ise ka ị ga-eme nata mbuli elu ụzọ ihe ise ka ị ga-eme nata nzọpụta nke Chineke nke mbụ wetuo onwe gị ala na akwụkwọ James isi anọ amaokwu nke isii ọ na-asị ma ọ na-enyekarị amara n'ihi nke a ihe e deworo n'akwụkwọ nsọ si Chineke na-edo onwe ya imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara n'ebe ahụ anyị gụrụ sị na Chineke na-enye amara rie nne Chineke na-enye amara rie nne ma onye nwe anyị na-ewezuga onye ọbụla bụla nke nwere mpako n'ime ya mana ọ na-enye amara nye onye dị umeala n'obi ezi enyi m ịchọrọ chọrọ elu nke jehova dị umeala n'obi ịchọrọ chọrọ amara nke chineke na-enye dị umeala n'obi ị chọrọ ihe ọma chineke na-eme aka wetuo onwe gị ala nke abụọ ihe ị ga-eme nweta mbuli elu ma ọ bụ nweta amara nke a na-azọpụta bụ kwesị ntụkwasị obi akwụkwọ abụọma isi iri asatọ na anọ amaokwu nke iri na otu na-asị n'ihi na anyanwụ na ọta ka Jehova bụ Chineke bụ amara na nsọpụrụ ka Jehova ga-enye ọ gaghị egbochi ezi ihe n'ebe ndị na-ejegharị n'izu oke nọ ebe a dịka anyị gụrụ na-akọwa na Chineke bụ ihe Chineke bụ anyanwụ chineke bụ mkpuchi anyị onye nwe anyị na-enye amara na otuto na ọ dịghị ezi ihe ọ bụla nke chineke anyị ga-ejichi inye ndị kwesịrị ntụkwasị obi chineke agaghị anapụ gị ihe ruru gị onye nwe anyị agaghị ekwe ka ihe kwesịrị ịbịa n'aka gị hapụ ịbịa n'aka gị ọ ga-adịrị gị otu a n'aha jizọs amen kwesị ntụkwasị obi ị ga-anata ya nke ọzọ bụ nwee ekele nwee ekele ndị kọrịntị nke abụọ isi anọ amụkwu nke iri na ise n'ihi na ihe niile dị n'ihi unu ka amara ebe o riri nne site n'aka ndị ka n'ọnụ ọgụgụ ka o wee mee ka ikele ekele babiga oke rue ebube nke Chineke n'ebe anyị gụrụ ugbu a na-asị na Chineke anyị enye naanị ihe niile n'efu ihe ọ bụla anyị na-achọ na ndụ a Chineke anyị emewo ka ọ dị anaghị achọ ya achọ ọ nọ n'aka Jehova mana ọ na-eme ka anyị mara na ụzọ anyị si anata karịa nke anyị nwere ugbu a bụ ma ọ bụrụ na anyị na-enye Chineke ekele ị na-ahụ ya ezi enyi m inye chineke ekele ị ga-enweta karịa na-ekele ekele ndị igbo anyị si na ọ bụ ememme onye akịdị ya gwọta ọzọ kelee chineke na nke o mere ọ ga-emekwa ọzọ ka ị na-ekele ya ọ ga-enye gị amara ka ị na-ekele ya ọ ga-enye gị mbuli elu ka ị na-ekele ya ọ ga-enye gị ihe ka ị na-achọ amen nke anọ ezi enyi m bụ bụrụ onye eji eje ozi mee onwe gị ka e were gị jee ozi na akwụkwọ Pita nke mbụ isi a na amaokwu nke iri dị ka unu niile n'otu n'otu natara onyinye amara werenụ ihe ahụ na-ejerịta onwe unu ozi dị ka ndị na-achị ezinụlọ nke ọma na amara Chineke nke dị n'ụzọ dị iche iche n'ebe ahụ anyị gụrụ na-eme ka anyị mara na mmadụ niile anatawo amara n'aka Chineke anyị site n'aka mmụọ nsọ iji jee ozi nye mmadụ ibe ya nke bụ na amara ka ị nwere bụ ka ị were jere mmadụ ozi were na-amana jere mmadụ ozi ka ị nanata n'aka chineke nke bụ bụrụ onye a ga-eji jee ozi ọ dị ihe chineke tụnyere n'ime gị ọ chọrọ ka ị were jee ozi were ya jee ozi ezi enyi m ka ọ ga-adịrị gị na mma nke ise ị chọrọ ịnata amara n'aka chineke ị chọrọ mbuli elu ihe ise ị ga-eme bụ bụrụ onye na-ekpe ekpere na-ekpe ekpere na akwụkwọ ndị hibru isi a na amaokwu nke iri na isii ya mere ka anyị were nkwuwa okwu bịa rue oche eze amara ka anyị wee meere anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa ezi enyi m n'ebe anyị gụrụ ugbu a ị nụrụ na akwụkwọ nsọ na-asị ma anyị were nkwuwa okwu bịa n'oche eze amara nke Chineke ka anyị nwee ike nata amara n'oge mkpa ọ bụ ekpere ka ọ na-akọwa n'ebe ahụ jisie ike ihe ndị a mkpọpụtara bụ ihe ị ga-eme ka ị nata amara n'aka Chineke anyị ka ị nata mbuli elu ka Jehova na-enye arịrịọ mbụ ka onye nwe anyị nye gị mbuli elu ndị ya chineke anyị nye gị amara nke na-azọpụta n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amara chineke nke dị ukwuu bụ amara nke bara ụba n'ebe anyị nọ dị onye ọma na-ege ntị amara chineke bụ amara nke na-azọpụta ma narị anyị n'ụbọchị taa ka anyị nụ olu nwa chineke gọziri o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche na-echekwutara anyị na amara chineke bụ amara nke ga-azọpụta anyị ọ ga-azọpụta gị ọ ga-azọpụta m n'aha jizọs ma zọpụtakwa onye mgbasa ozi o nwere agụ ụwa imeela onye mgbasa ozi n'oziọma nke wetara anyị n'ụbọchị taa arịrị anyị mbụ ka mara chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gị onye gere ege imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ echi echi kpọkọtakwa ndị ụlọ gị kpọkọta ndị enyi gị na ndị ikwu na ibe ka anyị wee mụọ n'okwu nke jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio kozisi na-abịara unu ozi nke nzọpụta ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo